AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ọma onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ị bịala nwanne m nwoke nwanne m nwaanyị ana m anabata gị ana m ewere ihe niile gbasara gị na-enyefe n'aka nsọ nke onye kachasị ihe niile elu ọ ga-adịrị gị na mma n'ụbọchị taa ka anyị gaa nụ n'iru na ntụgharị uche nke okwu nke ezinụlọ ileba anya n'isiokwu nke si ịnọgide n'ụkpa na ụbịam ịnọgide n'ụkpa na ụbịam chetakwa na nke a bụ nke ise anyị na-ekwu okwu ya ihe nke na-egosi na nkọcha na-alụ ọlụ n'ebe dị otu a n'ezinụlọ dị otu a n'ime onye dị otu a ọ bụrụ na ị gaa n'akwụkwọ detronọmi isi iri abụọ na asatọ ebe anyị ji na-emere isiokwu ị ga-achọpụta na ọ dị ihe eji mee okwu ebe ahụ ọ sị na nkata nri gị n'ezie nkata nri gị ga-abụ ihe a bụrụ ọnụ nke bụ ma asụgharịa ya ọ ga-ara ahụ ka ọ ga n'iru chọta gị n'akwụkwọ detronọm isi iri abụọ na asatọ amaokwu nke iri na asaa ọ sị ihe a na-abụ ọnụ ka abụọ gị na ihe gị ji gwọọ achịcha ga-abụ eo gị onye mụ na ya na-atụgharị uche ihe iji gwọọ achịcha nkata nri gị usuekwu gị ihe ị na-eji eriju afọ n'ụzọ niile ọ bụla ọ ga-abụ ihe a na-abụ ọnụ ị pụghị inweta ọganiru na ọ ga-adịrị onye ahụ na mma ka anyị leba anya na okwu nke iri abụọ na itoolu ọ sị ị ga-asọgharịkwa isi n'etiti ehihie dị ka onye isi na-asọgharị n'ọchịchịrị ị gaghị emekwa ka ije gị ọbụla gaa nke ọma ị ga-abụkwa naanị onye a na-emegbu na onye a na-anapụ ihe ya n'ike ụbọchị niile onye nzọpụta adịghịkwa ọ dịghị ụzọ m si enweta nzọpụta m hmm, ọ bụ gịnị kpatara Chineke ji wee si otu a na-ekwu okwu ọkwụ m isi iri abụọ na asatọ amaokwu nke iri anọ na asaa na iri anọ na asatọ ọ sị n'ihi na ifeghị Jehova bụ Chineke gị ofufe n'ọṅụ na n'obi ụtọ n'ihi ịba ụba nke ihe niile amaokwu nke iri anọ na asatọ sị ị ga-efekwa ndị iro gị ndị jehova ga-ezi imegide gị na-agụụ na akpịrị ịkpọ nkụ na ịgba ọtọ na n'ụkọ ihe niile ọ ga-etinyekwa yoku igwe n'olu gị ruo mgbe ọ ga-ekpochapụ gị onye mụ na ya na-atụgharị uche n'ihi na anyị efeghị Chineke ọ bụrụ na ifeghị Chineke ga-efe n'onye iro dị ka na-eme ka ọ pụta ìhè ebe Chineke si anyị gee ya ntị fee ya ka a gọzie anyị anyị ajụ anyị efenu ndị iro anyị na-agụụ na-akpịrị kpọ nkụ na ịta ahụhụ na ịgba ọtọ amanụ m otu isi na-ele ya anya n'ụbọchị taa anyị ọ ga-abụ ndị ga-ahọrọ ife mba anyị na-amaghị n'ihi na ọ bụrụ na anyị efee chineke ọ pụtara na anyị na anyị soghị ọ dị mkpagbu nke na-abịa n'ụzọ anyị chineke ga-ala n'otu akụkụ anyị abụrụ ndị a dọrọ n'agha ndị ga-efe ndị iro anyị na-agụụ na akpịrịkpọ nkụ na ọtọ bụrụ ndị na-agaghị enwe ihe ọ bụla nke kwesịrị ime ka anyị nwee obi ụtọ ịchịkọta mkpụrụ okwu anọ ndị a niile ị ga-achọpụta na anyị ga-abụ ndị ụkpa anya ma ọ bụrụ na anyị esoghị ụzọ nke chineke ma ọ bụrụ na ị bịa ṅomie nkega nke iri anọ na asaa na iri anọ na asatọ ị ga-achọpụta na ọganiru na-eso gị ma ige chineke ntị nkọcha ga-eso anyị ma anyị gbarụọ olu chineke olee nke kara mụ na gị mma ọ bụ ife chineke ka ọ bụ ịnọ bụrụ ndị a dọtara n'agha leekwa n'akwụkwọ onye ozi dịka Jọn isi isii amaokwu nke iri atọ na asatọ jizọs mere ka ọ pụta ìhè ebe ahụ na ya onwe ya si n'eluigwe bịa ọ bụghị ime ọchịchọ nke ya kama ọ bụ ime ọchịchọ nke onye ahụ zitere ya ya mere dịka mụ na gị kpọrọ onwe anyị ụmụ chineke n'ụbọchị taa gịnị mere anyị agaghị chọọ ime ihe nke onye zitere anyị si anyị mee onye ahụ webatara anyị n'elu ụwa gịnị mere anyị achọghị ige ntị n'olu onye nwe anyị ọ bụ n'ụzọ dị otu a ka ụkpa na ibi na nriju afọ na-esi abịakwasị mmadụ ụkpa bụkwanụ ọ dịghị ihe ga-emekata ga-enwe ihe na-ezuru gị ọ bụnarị ịchọ ụzọ nke ime ọchịchọ nke Chineke ma mmadụ ibi na nriju afọ bụ onye ahụ ga-enwe ọbụna ihe niile nke ọ chọrọ dịka mmasị Chineke si wee dị nwee ihe ndị a nwee nriju afọ ya mapụtara ya ileta ndị ọzọ biko mgbe anyị na-atụgharị uche n'ihe ndị a niile ka o metụ gị n'arụ mana na ngozi ga-eso gị ma ọ bụrụ na ị gee ntị n'okwu Chineke ọganiru ga-eso gị ụba ga-eso gị ma ọ bụrụ na ị gaa n'aka nke ọzọ dị ka isiokwu anyị si wee dị n'ụbọchị taa chere n'ụkpa na ụbịam ma nke a ga-akwụ anyị ụgwọ tụgharịa uche n'isiokwu a n'ụbọchị taa ụmụ chineke ọma na-ege ntị chekụta n'ọbụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ajụjụ nke ị chọrọ ịjụ anyị maọbụ na ọ dị ihe na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya maọbụ na ị na-achọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ kọrọ na ekwentị na 0706 3637 224

onye Igbo ị bịala aji m aha nke onye nwe anyị na-ekelekwa anyị n'ụbọchị nke taa na oge erukwele m ọzọ mgbe onye nwe anyị gaji ịgọzi anyị sizi n'okwu ya n'ihi nke a kwee ka uche gị na akọ na uche gị soro anyị ka anyị na-atụle okwu Chineke n'ụbọchị nke taa ma mgbe ị na-eme otu a ama m na onye nwe anyị aghaghị ịgọzi gị ka anyị kpere Chineke ezi nna anyị onye hụrụ anyị n'anya oge ahụ eruokwala ọzọ mgbe ị na-esite n'okwu gị agọzie anyị biko taa bụ ụbọchị ọzọ bịa gọziekwa anyị site n'okwu gị ka anyị wee dị ndụ n'ime gị site n'okwu nke anyị ga-anọ n'ụbọchị nke taa n'aha jizọs kraịst onye nwe anyị amen n'ụbọchị nke taa isiokwu anyị gaji ileba anya bụ isiokwu nke na-asị jizọs na-agafe n'akwụkwọ luk isi iri N'ite ite, amaokwu nke mbụ rue na iri ebe a na-eme ka anyị mara na otu ụbọchị na jizọs na-agafe n'ụzọ jeriko ma mgbe ọ na-aga n'ụzọ jeriko na otu nwoke a maara aha ya aha ya bụ zakiọs wee chọọ ịhụ jizọs ịmata onye ọ bụ ma mgbe ọ chọrọ ịhụ jizọs ịmata onye ọ bụ n'ihi na o nwere nramahụ gịnị bụ nramahụ nke ndụ ya nramahụ nke ndụ ya bụ na zakiọs etoghị ogologo ma oke igwe mmadụ nọ n'ụzọ ahụ ndị nụ na-ekweghị ka zakiọs hụ jizọs n'ihi nke a ebe ọ masịrị ya metụ ya n'obi na ọ chọrọ ịhụ jizọs nke a mere ka nwoke a gbaa ọsọ chọọ osisi a na-akpọ sikomod yigoro n'elie n'ihi ọ dị mkpa ka ọnọdụ wee hụ jizọs mgbe nwoke a nọ n'ebe a na-eche mgbe jizọs na-agafe n'ihi na ọ ma na jizọs ga-agafe n'ebe ahụ ngwa ngwa jizọs rutere na jizọs weliri anya n'elu hụ sakiọs ya sakiọs rịdata n'ihi na ana m aga ịnọ n'ọnọdụ abalị n'ụlọ gị taa nke a na-egosi anyị na anyị ga-eji obi anyị na ike anyị chọọ jizọs bitu achọta ya ọ sị chọọ ya were obi gị niile chọọ ya ị ga-achọta ya otu a ka nwoke a mere akwụkwọ nsọ na-eme ka anyị masị mgbe jizọs batara n'ebe a nwoke a mere ngwa ngwa nabata jizọs n'ụlọ ya n'eziokwu jizọs na-eguzo n'ọnụ ụzọ ámá nke obi gị taa na-akụ aka jizọs na-esi n'ọnụ ụzọ ámá nke obi gị na-agafe taa ịdịkwana njikere ịhụ ya ịdịkwana njikere ịnabata ya ọ bụkwa ọchịchọ gị ka ị mata onye jizọs bụ ka bụ ihe dachiri Zakịọs obi n'agbanyeghị oke igbe mmadụ nọ n'ụzọ ma jizọs hụkwara Zakịọs ebe ọ nọ n'elu ma ajụjụ bụ nke a ị ga-asịkwa olee otu jizọs ji mata aha ya wee kpọọ ya nke a na-egosi na jizọs amaara onye ị bụ na jizọs maara ọnọdụ gị na jizọs maara mgbe ị na-achọ ya na jizọs maara mgbe agụụ nke ịhụ ya na-agụ gị n'ihi nke ọ ga-enye ohere ka o wee soo gị n'ọnọdụ ma jizọs bata n'ụlọ nọsara ahụ nke ọma nọọ ogologo oge rie ihe n'ụlọ ya n'ihi na ọ maara na ọ dị nwoke a mkpa ịmata onye ọ bụ n'eziokwu n'eziokwu ọ bụrụ na ọ dịghị mkpa taa ịmata onye jizọs ịbụ jizọs ga-eme ka ịmata ya n'ụzọ zuru oke jizọs ga-abịa n'ụlọ gị ọ gaghị adị ya ngwa ngwa ọ ga-anọ ọnọdụ ọ ga-eso gị rie nri abalị ọ ga-eso gị nọọ mgbe niile ka ọ bụrụ na ị ga-enye ya ohere n'ime ndụ gị ma mgbe zakiọs hụrụ nke a o metụrụ ya n'obi nke ukwuu o wee si hel onye nwe anyị eziokwu taa ihe ọ bụla abụ ihe m napụrụ ndị mmadụ n'ike nọ n'ụzọ aghụghọ m ga-enyeghachi ihe okpukpe anọ ọ bụghị naanị nke a ka ha rabụ ndị ogbenye ihe ọ bụla m nwere m ga-eke ya ọkara were nye ndị ogbenye ị hụrụ na nzọba okwu nke Jizọs zọpụtara n'ime ndụ ya ewetala nchegharị zuru oke ma Jizọs Kraịst bịara nye ya okwu agbamume buru ibu Jizọs gbaa esi ya n'eziokwu asị m gị taa ka nzọpụta batara n'ụlọ a ụbọchị ọbụla nke ị nyere Jizọs ohere n'ime ndụ gị ka nzọụkwụ nzọpụta ọhụụ ga-abata n'ime ndụ gị mgbe ahụ ka ị ga-ahụ ịdị mma nke jizọs n'ime gị mgbe ahụ ka ị ga-ahụ ngọzi dị iche n'ime ndụ gị mgbe ahụ ka ọnọdụ gị ga-agbanwe n'ihi na jizọs abatala n'ime ndụ gị ee ndị enyi m ajụjụ bụ nke a ị ga-ekwe ka jizọs bata n'ụlọ gị ọ bụ ọchịchọ gị mata onye jizọs ụbụ? chọọ na ya mgbe a na-achọta ya chọọ na ya mgbe oge dị ka akwụkwọ nsọ gwara anyị dịka zakiọs o mere agasị na ewere obi gị niile taa chọọ jizọs n'eziokwu jizọs ga-apụtara gị ihe n'ụzọ zuru oke ọ bụghị naanị nke a ọ ga-abatakwa n'ụlọ gị soro gị rie ma nye gị nzọpụta zuru oke gị onye nke chineke dịka zakiọs jizọs nyere ya chọ nyere ya nkwado dịka jizọs gbara ya ume na nzọpụta ya bịala taa agasịrị na ị ga-ebili taa sị ee jizọs achọrọ m gị n'eziokwu okwu jizọs ahụ dịkwa ire n'ụbọchị nke taa nye gị mgbe ị na-ewere okwu nke a na-eme ihe arịrịọ mbụ ka ị na-anabata jizọs ka ọ na-agafe ka ọ na-akụ aka n'ọnụ ụzọ obi gị ka ọ na akọ aka n'ọnụ ụzọ ama gị ka ị na emeghori ya ụzọ ka ị na-ewere obi gị na-achọ ya ekpere na arịrịọ mbụ ka jizọs wee chọta gị ka ị wee si otu a nweta ọṅụ nke zuru oke nke na-esi n'aka ya na-abịa nke a bụ ọṅụ nke ndụ ebighị ebi arịrịọ mbụ ka ọ dịrị anyị otu a dịkwara gị onwe gị otu a n'aha Jizọs onye mgbapụta anyị

onye mgbasa ozi Chibunna Nwachukwu onye nyere anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ n'ụbọchị taa anyị na-asị ka Chineke gbaa gị ume ka Chineke gọzie gị ka ihe rịba ama niile ọ na-eme n'ime ụwa ka o were ya na-ezi anyị na ọbịbịa ya eruwo nso imeela nwanne anyị nwoke onye nyere anyị ozi ọma nke taa ma na-arịọ onye ọma na-ege ntị ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ nke na-agbagwoju gị anya ma ọ bụ na ọ dị ihe ịchọrọ ka anyị tụlee kọrọ anyị n'ekwentị na 07063637224 07063 637224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot maọbụ awrnigeria at gmail dot com at gmail dot com ezi enyi m imeela wee nọnyere anyị n'ụbọchị taa anyị na-asị ka Chineke gọzie gị ma gọzie ndị wepụtara okwu nke taa n'aha Jizọs A na-ekelela ndị nyere anyị abụ ọma n'ụbọchị taa na-asị ka chineke nọnyere mmadụ niile n'aha jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo